años antigüe, ezigbo Chukwu meghere anyị ụzọ nke igwe alọma nna anyị alọma o Chukwu meghere anyị ụzọ ezigwe chukwu meghere anyị ụzọ nke igwe ezigwe chukwu meghere anyị ụzọ nke igwe alọma nna anyị alọma nna anyị ala mara mma ochukwu meghere anyị ụzọ nke igwe ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ụmụ ibe nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ anyị si na ọ ga-adịrị ụnụ na mma na eke dịrị ụnụ na mma na orie dịrị ụnụ na mma na afọ dịrị ụnụ na mma na nkwụọ anyị na-ekene ekene ekene ori na-ekene afọ na ekene nkwụọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede kene ndị ndozi ọdịnala igbo bụ ndị nsọ ala igbo anyị si na ọ ga-adịrị ụnụ na mma anyị na-ewetara ụnụ ozi ọma ka anyị si ewetara ụnụ ozi ọma anyị tata ga-abụ n'ihe gbasara nsọala na amadioha ozi anyị tata ga-abụ ihe gbasara nsọala na amadioha maka na asị na knowledge is power knowledge is power knowledge is power ndị mmadụ che na colonization bụ bullets and guns people che na colonization bụ bullets and guns and bullets that is not my brother. that is not because ịgbasịa dị egbe ị ga-ana na anana ịgbasịa dị egbe ị ga-ana so ọwụ na ị na ndị mmadụ will change but the only way ị ga-eme na people will continue bụ na enwere something ị debara as memory you be get a memory of ihe ị chọrọ ka ha bụrụ ịghọtago ka esi eme na ụwa ka esi eme n'eluigwe ịchọ ihe ọ bụla ị chọrọ ime n'ụwa the evidence is there and all the na igbo language how to do them and what to do ndị igbo nwere n'ime igbo ahụ ị na-afụ ndị igbo nwere three principles number one science and technology this science include medicine because scientific method ndị igbo ji agwọ ọrịa is medicine all through a scientific method ọ dị n'igbo o nwere his own path. then igbo nwee gọọmenti which is religious institution because ihe o ji wee wu religious institution bụ na intention is about mind to make you a better human being that is why the government ji wee wuru under religious institution then nwezie culture which is educational system all this thing anyị nwere completely absolutely that is why na-agba ndị mmadụ mgbe ha na-asị ngụrụ peoples out si ndị achụpụrụ achụpụ na ndị achụpụ achụpụ ihe a bụ jọs ndị a na-achọ ka ha gbupụ onwe ha isi bikos ndị ahụ ị na-apọint hapụ godi pipụl go to the language kedu ihe wụ the language always uh, just use people to justify a language o make no sense go to the meaning of the language not about people kedu ihe language ahụ miniri ọ bụghị about people asị na asị na ndị osi bụ nke a kedu ihe osu meanri osu means residence which is somebody who preside over a state that means is a president because is a light na-asị isu ihe ọkụ is a light force ịwa ojii so that means he is a president kedu why ha ji wee single out that because na amara ihe organization ha single the name out ewepịa that means egbupụgo gị isi you remain blind forever because onye nwe light osu light ọ na-esu ọkụ is the president number one nke aha aga number two ka anyị gaa na nsọ ala because for ndị mmadụ ndị nkịtị chena ebe ha na-eje wụ na defi eh, land defi land defi as if na ọsụsọ defi land ka ndị nna nna anyị ha mere mgbe ndị ochie enweghị ihe gbasara osu and define ụna amara ihe na-akụ ihe a na-ekwu bụ about escape from darkness all light escape from darkness ọ ihe eji ekwu maka osu because ụna aghọtara ihe a na akụ so gagodi nke ahụ na nọmba 2 bụ na ndị Igbo nwere ihe a na-akpọ arụ na-ege ntị ọfụma because enwere ndị nna agwara m na anyị nwa na onwe anyị ndị nsọ ala we live in an isolated society in Igbo land we have our own community that is destination ala nsọ the, our destination is ala nsọ because these people now unless we change them into a human being they are not naanị Igbo n'asụsụ Igbo Igbo language arụ arụ means thousands of things ịrụ ọrụ imerụ ana that is ịrụ ala arụ mmadụ okay now ihe ọ na-achọ ịgwa gị bụ na you are doing something ị na-arụ ọrụ mana ọrụ ahụ ị na-arụzi ọ bụ ọrụ dị mma ka ọrụ na-adịghị mma ebe ahụ ka ọ gaziri na ịrụrụ ana rịrụ ha so this thing is inside iwu ala because mmadụ ịda iwu ị nwere ihe mere bikos ọ bụ i mere ihe wee nye gị fain ọ bụrụ na enweghị mere anyaghị gị fain nye fain onye na-enwe ihe obe nwe na akwafụ so you must do something for there to be penalty so ihe unu na-akpọ arụsị actually is iwu ala then ihe arụsị pụtara bụ chọọchị ịhụrụ so unu na-agagari agagari ka atụrụ na-enwe onye nche ha niile ahụhụ dị sentin okwu arụsị okwu arụsị bụ chọọchị okwu arụsị bụ chọọchị bikos e nwere ihe dị n'ime okwu ahụ ị naghị afụ anya mmadụ kwụ ọtọ na-aga ije ka ihe mere o ji kwụrụ ọtọ that means e nwere force living inside the person o ji kwụrụ ọtọ na-aga mgbe ọsọ na the force pụrụ onye ahụ ada ịghọtara now separate these ihe mere ndị Igbo nwere ihe ha na-asọ nsọ na be ha bụ na there are things who are sacred for them sacred means something that is holy for them the honor o nwere ndị na-anaghị egbu eke that means eke is sacred for them ịghọtara so na-ege ntị ọfụma because ana m afụ ndị na-asị nsọ ala nsọ ala ha amaghị ihe bụ nsọ they don't know nsọ means sacred something that is sacred ọ nweghị ihe ọ nwere ime wit ịrụ ala because ọ wụrụ na imeghị nsọ ala that means ị na-arụ ala ịrụọla ala so ndị anaghị aghọtanwu how to separate language imerụ ana bụ na imere ihe ana na-asọ nsọ imerụ ana ịrụ ana dị iche ọ bụ ịrụ ana bụ ihe ị na-ekwu ọ bụ ihe bụ nsọ because imere contrary to nsọ imere contrary nsọ because your body your human body represent holy the temple o represent the temple that's why e sị gị clean eye clean the body nwaanyị nọ na nsọ nwaanyị nọ na nsọ nwaanyị na-egbu ọkụkọ because the body is cleaning itself so that the new child will be born ịghọtago so now nwaanyị nọ na nsọ nwaanyị nụrụ di di ọ nụrụ holy spirit anaghị afụ ya anya a sị gị na the angel of the lord declined unto mary and she was conceived by the holy spirit ihe a na-agwa ka conceive rụ that egg ovary nọ n'ime afọ ya ọ bụrụ mmadụ dịka ọsọ anaghị anụ ihe so nwaanyị aha nọ na nsọ a na-ekwu okwu ya bụ na ọ nụrụ the holy spirit because that blood aha na-agba ya n'ahụ ọwụ mmụọ onweghị onye nobody none of you can tell where this blood came from none of you so blood ahụ ọ na-agba gosiri this period this woman is holy is pure this woman is holy so ndị nwa na onwe gị bụ onye rụrụ arụ bụ di ya that husband physical husband rụrụ arụ should not touch her ndị a ndị arụrụ a na tọn onye opposite n'ọwụ the husband ọwụ the husband onye nkịtị nwụrụ anwụ na-aga ije na onye bụ nwaanyị agaghị esiri ya nri because na nwaanyị na-egbu ọkụkọ can you see how these things change instead of nwaanyị wụzi the holy nwaanyị na-egbu ọkụkọ bụ the holy one is purifying her body cleansing her body the holy ọwụzi nwoke nụrụ nwaanyị ise na said. ihe ọ dị mma ya see. I ọ gaghị abata n'ime ụlọ ya ọ gaghị esiri ya nri yes mana a na-ekwu for gụnwa bụ the man ọ bụ for the woman the woman the pure ọwụ ngụnwa bụ the impure there so if there is no holy here all the man is not holy then not the woman the woman is holy then ha change upside ndị patriarch another one ikuchi nwaanyị ikuchi nwaanyị ok I finish this nsọ nwaanyị then nsọ nwaanyị a in a societal development ọ sị gị avoid married woman because once a woman is married that the same spirit aha batara n'ime na cleanse the body is what the physical husband represent so stay away from married woman simple is what they telling you as a cultural development nsọ nwaanyị means stay away from married woman because ọ nụọ na di that means ọ nọ na nsọ because ndị Igbo anaghị ame culture ndị Igbo na-anụ nwaanyị not because of ịnụ nwaanyị not because of cultural code code of conduct so ihe a na-ekwu maka ya bụ to stay away from married woman mgbe ọbụla ịnụ maka nsọ ala ọ bụghị maka gwọ mma nọ na ya dị ya nụrụ nwaanyị 20 ka ihe mere this man holy this man married 20 wives ke ihe mere this man holy kedu ihe mere that man holy onye nụrụ nwaanyị 20 gịnị mere holy nothing ikuchi nwaanyị these people a gwara gị dot covert because nwaanyị ahụ ị na-ekwu enweghị there is no reason why ị ga-eji wee were nwunye mmadụ because na di nwụrụ anwụ i were ya sị na asị gị kuchie dị nwaanyị a sị gị thou shall not do it don't do it so ikuchi nwaanyị don't take any woman out of their own consent no ọ ihe ọ gwara gị kuchi nwaanyị wụ na e anarakwana mmadụ nwunye ya kpuchi out her own consent olesi ma nwaanyị ahụ kwere ndebe anyị tọn onye opposite onye di ya nwụrụ anwụ ha kuchie ya nna ndị mmadụ nwere uche out of her own will isi m na ha will support it na ha wee support it somebody tie nwụrụ anwụ nwanne ịda na ịdị arụrụ ana ịda you are evil or you are a criminal ịda you are evil because ihe simple truth ọ sị gị thou not ikuchi nwaanyị dausha nọt not because chi chi ebro opposite or negative chi wụ nwanyị or inside the chi ka ị ga-eseparate positive or negative chi nwaanyị chinwanyị because chinwanyị bụ the god of gravitation or gravity is agwụ anyị agwụ so now our na this girl now or lady die nwụọ out of her own consent enweghị any right ikuchie because ọ covert iwere ihe mmadụ out of her own way. is a covert to take somebody something out of her own way or which? ị na-eme culture agwara m na the problem bụ the interpretation of these words the same thing with bible the same thing with Quran the same thing with Torah ọwụghị about ihe dị na igbo culture ọwụ interpretation nsọ nwaanyị ọsị ọwụ nwaanyị ọbụ arụ ọbụ arụ ọbụ arụ m common sense this woman now is want to give birth to a new child because ọwụ na ogbughi dị ọhụka ọ gaghị amụ nwa so the woman the body is cleaning cleaning ọ na ehicha ehi that is why m ji agwa unu maka ehi mana onweghị n'ime unu chọrọ ige ntị onweghị onye n'ime unu chọrọ ige ntị onweghị onye n'ime unu chọrọ ige ntị chọrọ ịma ihe bụ ehi until mara ihe mere onwe gị now unu ahapụ ya hapụ the cleansing woman in that period unu atọ ọnụ ya opposite na the woman zi bụ onye bụ arụ na ọ bụ ngụnwa woman ji ụmụ nwaanyị 20 na-agba n'iro eme mpụ dị iche iche bụzi holy one na nwaanyị abụọ bụ arụ kedu ihe unu na-eri kedu ihe what did you eat ajụjụ ka m na-ajụ chere na echiche na chere na nna iche echiche ọ bụ e eji ego eche echiche ma ọ bụkwa na asị na ejighị ego let us think mgbe marginalization mmadụ nwụọ mpa mmadụ nwụọ mpa mmadụ nwụọ asị na ụmụ ya ụmụ nwaanyị ya agaghị eketa oke na nke ya nụrụ di anụhụ dị odos nonsens ụmụ ibe ọ dịghị ka ihe a bụ ihe Amadioha mere dị you nso, onwe onye n'ime unu chere na ọha mere ihe dị ụtọ ị na-azụ ana ị na-azụ ana the same land ị na-azọ mpịa na Vileji ụnụ na si na m chọrọ ego ana you will still sell the land to me isi na oh, the only reason why so that eh, oh, eh, the enemy don come mana m fi come if i come to your village with money i say in single lesson than lesson then ka ezigbo ndị ka ihe na ka ezigbo ihe na ị na-ese ebuzi fọ mbọsị ọbụla gọọmenti chọrọ ịbịa ha were dị anyị ha were ya then ka ihe ị na-ese ebuzi what are you saving you deprive your own sister your blood sister of anything at all whatever whatever ajụọ gị si na omenala ikwuru onye kwuru ala adịghị mma uru ndị nze ala adịghị mma uru ndị nze n'anya the sentence ka a na-ekwu maka ya ikuchi nwaanyị ikuchi nwaanyị ikuchi nwaanyị asị gị na ọ dị mba gịnị ka ị na-akọ dị ha so ị na-achọ ịgwa m na ọ bụrụzie na onye nwunye mara mma ị kọzie ya ọgwụ ọṅụṅụ ka ị wee nwee ike ikuchi nwunye ụnụ na-echekwa uche bikos na iwu omenala si na ọdịnala whatever you call si na ụdị ya nwụọ n'ọgwụ ngụ maka o ruo ọgwụ ndị ụdị ọkpara ndị ya ekuchi nwanne ị chere na destiny that is n'ime obi gị weregodi miro na onwe gị anya chere na depriving somebody a wife of your brother her own right i chere na o nwere any law na na this life nwere ike imenwu datin ọwụzie nke ndị Igbo the holy of the holies nwere ike deprive nwanyị right ya because of na ị na-amakpu ya gịnị ka ị na-amakpu ya gịnị ka ị na-amakpu ya ọ sị gị thou shall not do it ọ ihe ọ gwara gị because all those words o nwere that is unu kwesịrị unu anaghị eche uche all those words dangerous that's dangerous unu amaghị na nwaanyị bụ mmụọ unu amaghị na nwaanyị na-amụ nwa ịkọ mmụọ bụ nwaanyị ịkọ ọfọ ọ nwaanyị ka unu na-afụ ị na-ekwu maka mmụọ mmụọ nwaanyị ahụ ka ị na-afụ so the consequence of all those things will be for you and your generation to come because ị ga-asị na ịmara bifo kịta agwana gị agwana m gị na I have tell na-agwa gị ya na sị gị na nekwe ihe omenere ihe omene wuda ụcha not ọ bụghị onyocha thou not not thou shall not oh thou not don't do it ịmakwa na arịrị nwaanyị aha na-eri di onye di ya nwụrụ anwụ ọka emechabeghị disem nit isi ameghere gị ụkwụ onye di ya nwụrụ anwụ ka na-eru ụjụ isi ameghere gị ụkwụ na ọghụ gị ka o ruoro kpọọ ụmụnna ọghụ gị ka o ruoro ị ga-ekuchi tụfịa akwa nna anyị ihe ọjọọ adịkwa ha mma ikwu ekwu n'ọnụ ọ bụghị ihe anyị si wụda uche anọt maka anyị mana e nwere ndị dị arụrụ ala na-eme ụdị omume ahụ that's ndị Igbo ji wee tinye n'iwu dawusha not ndị niile mere udo omume aha famili ha na ha aga n'ihu ụmụ niile ọ mụrụ amụtụrụ da woman bara n'ala iji ọ haka ịfụ na-awụgharị ihe atụde ndị niile si ụtọ aha wee mụta si dị ala o nwere ike most of ndị na-ata ahụfụ tude ama ha dị nọ ebe dị things ha amaghị ebe dị problems the condition ndị mmadụ because ịmara ihe mere before ịmaha what brought to your situation today nobody nweghị ihe unu manụ mana m na-agwa gị today and yesterday is the same m na-agwa gị ihe merenụ the condition igbo land ji wee found the onwe today o oh, because of oh, nrụrụ aka na arụrụgharị nrụrụ aka nrụrụ aka mgbe ọbụla asị emere arụ emere arụ emere arụ igbo lere igbo igbo land was built under natural law so nwanne anyị need a problem once imere mere ihe you will have the precaution hapụrụ ihe ụnụ na-akọ before nwa bekee ihe mere nwa bekee ji wee build physical prison bụ na they understand very late the science ha ma the danger of it them know the danger because nwa bekee adịghị ready to respect the law that's why them build ha gbara ọsọ were wee na-arụ technology based on people's demand ndị igbo ndị igbo ma ihe ha ga-eme ha mee gị o jide gị that is why iji e wee je na ala igbo ama ama ama ama everywhere ama ama why because there is a reason for that there is a reason for that the reason why iji eme ịkpọ telefonu mmadụ ọ na-arịng bụ na e nwere nọmba ịdaịl so e program oye program e program e program ihe mere ndị Igbo ji ama mmọnwụ na okworo mmọnwụ ọ dị sentinel na-eme n'ụlọ ụka enwere ihe mere ndị Igbo ji ama mmọnwụ na okworo mmọnwụ enwere ihe mere ndị Igbo ji ama mmọnwụ na mmọnwụ n'okwo okwo okwo na okworo bụ ofu mast ihe ị na-akpọ mast telefon mast ọya bụ okwo ihe ị na-akpọ chọọchị ọya bụ mast iwọchị ya chọọchị ị ga-afụ na a na-arụ ya enwere ihe a na-arụ ọ mast bụ dat chọọchị mast but many of you don't know that is why ị ji afụ kara ihe a na-ebehavior ndị mmadụ na-eme dị ha ama ha the kind of energy not in that, inside the place they don't understand now nke ahụ aga Kanjen anyị jee na anya n'anya ka m gwụrụ something ihe na-eme anyị kefu ihe na-eme anyị today ndị igbo ebelivu na physical prison ndị igbo e, belivuru na any human being mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ because of that natural law so any new child must be developed accordingly so that ihe ọ bụla o metere o ji si eburu so onweghị onye a ga-deprive any right of right knowledge so that ka ọ ghara isi na mmadụ mere ya ka ọ ghara isi na mmadụ mere ya mana ndị mmadụ ji aka ha because mgbe mgbe ihe ọjọọ bidoro mere n'ala Igbo nwere some people like today si na ha adịghị redi ime nsọ ala na ha adịghị redi ime something religion nke nka nka na-akọgheri asị ifu na ha ka ndị bekee mma enweghị village ị ga na Europe ị gaghị afụ chọọchị there is no village in Europe you can cannot see church never no, the lastest smallest village in Europe nwere church smallest one and they complete everything 90 percent of Europe, europeans their children na baptism 90 They are na 100 na-agba akwụkwọ 90 na-agba akwụkwọ ọha eme marriage they must do that their culture because it's based on that religion christianity every islamic nation practice islam all ị ka ha emewe ọfụma ịkarọha mma so science is built under religion not all the way round. culture is built under religion not all the way round. Because ya na-ekwu the knowledge of the forces that exist that is why ndị be anyị ji wee nwee ihe a na-akpọ amaala that is why ndị Igbo ji wee nwee ihe a na-akpọ amaala it's as simple as that because ị ya na you must know it and that is what we represent as a people ọ ihe anyị as a people amaala with represent mana ihe anyị ji wee kwu na anyị wụ ndị nsọ ala because aha anyị nwa ndị nsọ ala only have right to ordain ọwụ ndị nsọ ala nwere right to ordain ebe ọ bụ na destiny bụ a holy journey only ndị nsọ ala can handle the journey not everybody so all ndị kwere na nsọ ala can be able to do this work not everybody gotago so because ndị na-amaghị agazi eh, nsọ nsọ nsọ because you are not to use to a holy journey nwanne amadi kedu when what when was the last time ịnụ maka amadioha ịnụwa gị before enwere m family like you you people enwechara m family enwere m family n'ụka like more be more of more than you people but enweghị mmadụ enweghị ike ịbịa gwa m prove pruvoro m ihe mere ama ji wee bụrụ evil i want to know because ndị Igbo na-asụ asụsụ si ihe ọjọọ ihe ọjọọ ihe ọma so ndị igbo kpọrọ okwu afa enweghị ihe gbasara ama amaba amamihe knowledge amamihe amam i know i don't know ịghọtago revelation enweghị ihe gbasara evil na ama ga ebe ọbụla even go to google google amadio even though you might not get correct answer but at least ị ga-afụgodi ihe wụ amadioha basically basically whether ma ọ correct ma at least you know what is basics google ọchukwu <laughs> google ọchukwu na google oyi google ọchị na-eke oyi google ma ma ọ ga-enye gị the same definition ọ bụghị mụnwa tinyere edi o I'm not one ama na last time m jere die na google ịghọtara so ihe m ji achọ ịbụ destiny bụ na mmadụ ga-asị ụlọ the problem bụ na most of our people amaghị ihe bụ arụsị that is it that's why ndị a na-eme ọdịnala eme na-ebugharị arụsị ebugharị arụsị ọ ignorant ịghọtago oh bikos of na ọ ignorant first of all maragodi ihe wụ the word ọ bụghị jos ya ka na-agwa unu go mara ihe wụ the ihe ahụ kee ka o wee bụla if you go to any village datin na-akpa arụsị mgbe ma ha na ya o emere den ọ bụ na na abịama whatever ọwụrụ asị ogwugwu kedu izi ihe mere arụsị ebe ọ bụla distance have name they have names kedu ihe meziri ha arụsị na that means this is a separate word ị kwesịrị ịma that word arụsị kedu ihe ọ bụ yes because every enwebeghị ifụra na-akpa arụsị without a name enwere ihe ha na-akpọ ya na enwere dịarizie nne m arụsị ogbugbo kwa eziokwu ụra asị ọkịja ọhịa na arụ bi na agụ ọ were eva were eva ọkwa ha nwere afa den kedizi ihe ọwụ na ha nwere na nwere afa gịnị bụzi arụsị ọwụ jos ijebu a ga-ebute arụsị a ga-ebute arụsị a ga-ebute arụsị gịnị bụ arụsị a na-ebute gịnị bụ abịa ama n'ọnụ igbo abia is the fourth coming ịgba afa simple ịgba afa simple you worship idol you worship idol and that is the highest sin thou shall not worship any graven image yes every religion on this earth ma about bull or efi or ehi every religion knows it even igbo land that is why enwere ndị ga-eme echi igburu nna gị asị egbubere ehi bifo kedu ihe mere egbubere ya ehi bifo ị gaghị onwe gị ọ bụrụ na ha enweghị ego igbu ehi kedu ihe mere na onye ike nwụọ na ala igbo onye dị mkpa nnukwu mmadụ nwụọ asị na anaghị egburu ya ehi na ndị be ha egbubere ya ehi bifo na igbuo na ị ga-egbu ị ga-esi na mgbe ahụ o bidoro mgbe ahụ egbubere ehi wee gburu wee ruo kịta nwere ike ọ bụrụ ihe ndere ihe ahụ to scare you away there is a reason because ehi bụ the concentration of purest energy that's the only the doorstep that will take you to outside world that's why eji eme isi na ihe to clean something ihicha ihe simple ndị Igbo na-azụ ehi azụ ha anaghị erie ndị igbo na-azụ ehi ha anaghị eri ewu ka ndị igbo na-eri ewu ndị igbo na-azụ ehi ha anaghị eri ha na-azụ ya azụ that is why efi efi adịghị rampart n'ala igbo that is why onye ji eri efi hausa ịhụ na efi adịghị rampart n'ala igbo because information lost along the line anyị ọbụla anyị na-ebigharịzi aka ehi dị mkpa very very important in knowledge that is the doorstep that is the doorstep of ascension but ndị be anyị amaghị ị na-agwa ha okwu ebe ahụ uche ha dị ka ọ dị ebe ahụ uche dị ebe ahụ uche dị ebe ahụ uche dị ebe ebe uche gị dị ka ebe uche gị dị ebe ahụ uche gị dị kedu ebe ahụ uche gị dị ebe kwesịrị ije amadioha a na-ekwu okwu ya ndị mere ana igbo kụrụ igbo n'ọfọ so that onye ọbụla ga-abata must be this way ọnwụ na ịbụghị this way ịbụrụ onye igbo because a na-ekwu about primordial the understanding the knowledge before manifestation understanding the knowledge before it begin to manifest so amadioha a na-ekwu okwu ya the foundation is like a father to us It's like like father like son that is why we nwe amaala because Ala is the wife of amadioha which is arụ mmadụ symbolizes wife then isie symbolizes husband so amadioha and the ala so anyị nwawere amaala dị na amadioha rụ the fada simple so ya kụrụ ihe na ọfọ kooduo ya ekooduo so the land anyị bi n'ime ya is based on amadioha ọwụ na ọwụha amadioha that land they cannot have it anyị adịghị izi nweta n'ụwa the human being bụ n'ụwa since the beginning till now human being ever existed so to have a land ọ dịghị izi so if ọwụ na megide this land pụọ n'aka gị your children will suffer forever and ever. your children ha ga-ata afụfụ forever and ever si na m gwara gị forever and ever because of your iberibe I am I'm not religious I am What? nna nwanne who cares if you worship or not who cares who cares if you worship or not who cares worship the worshiping God make you make you poor man ife Chukwu o mere gị poor man Eh? don't watch me ọgwọchipụ ameghị gị ihe mere gị pọl wụ evil mind not all evil mind mere gị pọl wụhụ about believing in god simple problem bụ na don't believe in external god because it's wayo simple leave them let them do their own your savior will come from you your land your own people ọwụhụkwa oh, your own people ahụhụkwa ndekọrọ nonsense mba oh. your own people mean bụ na amadioha will send your own people to speak about amadioha within your own people territory ọhịa oh, a na-ekwu maka ya oh, ọwụ your own people abụrụ everybody your own people abụrụ everybody all oh, like mind like mind igwe bụ ike bụ like people of like mind ndị ikwe na ndị ekwe na politics is not real ndị ikwe na ndị ekwe na uzie game of politics it is not real ọwụ ndị agha na-eme ihe a na-agwa gị bụ ndị those politics then created the two houses then created the two houses ka e wee jide ụmụazị n'ọrụ a na-azụ vootu a na-azụ vootu mbọsọ ọbụla if you understand the amadioha then amadioha will come and reveal itself to you ọ ga-agwa soro that guy he will tell you follow this guy is my own man i tell him what to say and i tell him what to do follow him ọ ga-agwa gị ya ọ na ọ gwabeghị gị mana ị maghị onye bụ amadioha don't know because amadioha is the mind of the people the mind of the people that is amadioha ya the mind so I will na ozibeghị gị ozi mana ezoghị n'ihe a na-eme until the mind will come because ọ ga-ọnwa the level of your understanding but he will tell you what to do and who to follow is as simple as abcd so anyị anọkọta ha one day pụta kụwa maka ha, anyị na-apụghara anyị ọ na-apụghara mmakọrọ nwere mmadụ na-akarị akarị ị nweghị ike ikwu amadioha anyhow because amadioha is electromagnetism you can't say it anyhow is a force owe life force nwanne you cannot say the name anyhow owe life living force the most purest the zero upon zero everlasting the master of the master the lord of lords the president of the presidents ị gaghị ekwu ya anyhow ọ dịghị nwanne ọrụ aka anyị anyị na-arụ bụ to bring the children of amadioha worldwide everywhere ha nọ then make them one people so that the land o nyere nna gị will not go ọwụkwa na ọwụghị ya there is no other god in igbo land because every other god in igbo land is the body pass they are not but parliament they are nothing but ministers they are nothing but ministers you must understand these things because ị na-ekwu chukwu chukwu chukwu chukwu atomic number one which means hydrogen that is why njiwa gị science came out of religion ọnwụ na ya amaghị about this invisible force how do we understand hydrogen nwere ike gị mara ihe m na-akọ the knowledge is higher than you mana anyị gwa gị na anyị ga-emenwu something <laughs> nwere ike ịgaghị ekwe but I can tell you their physical behavior all those gods how they behave physically how you can use them to develop something you can see because nna nna anyị ha mere then did it and we have the knowledge because all memory ka eji eche uche is memory ka eji eche uche ị makwa na your ancestors ndị ahụ nna asị na ha nwụrụ anwụ their memory still live and they are looking for body to enter they are looking for brain to use they are looking for memory to activate but your own memory nowhere ke memory ka na-akpọ ndị ụka memory ka na-akpọ ndị ndị ndị ndị bekee memory na-amaghị na na dadadisi eke eh, ha na-akpọ ya gọọmenti bụ wayo memory na-enweghị ka iset up a standard institution to cover up his territory dot gosiri gị na you are not clever not even smart it shows so anyị nwawa ụmụ amadioha amadioha is our father is our memory we used to think memory we used to think is amadioha and that is where we belong simple nweghị any reason to ịma ha ihe ọbụla I don't know mana ị na-awọchipụ no Jizọs you don't know Jizọs bụ Igbo ị na-awọchipụ ya wee gịnị bụ abịa ka abịa na-eme na ama ihe abịa na-eme na ama ihe abịa ahụ na-eme na ama gwa isi abịa ịmara ihe bụ abịa a bịa ka unu na-afụ ihe unu na-asị ka ihe unu na-asị ka ha na-akpọ ihe weather forecast weather forecast bụ abịa ma weather forecast ịgba afa correspondent principle of correspondent simple holy spirit through meditation but your own ways is knowledge if you have knowledge you understand these things if you have knowledge you understand them. ihe ahụ igbo language common igbo language you don't understand them because your brain ọ nyụrụ ka ọkụ bọbụ gị nyụrụ anyụ bọbụ bọbụ gị nwụrụ anwụ nwụọ pee ọhụụ jọsọ chukwu abịa ma we worship chukwu nwanne anyị bụ igbo cosmology n'isi we want it life and death so ọnwụ na chukwu abịa ama bụ the god we will tell you yes worship hmm? nsogbu adịghị but chukwu abịa ama is not god chukwu abịa ama is not god abịa ama is nothing but ịgba afa ịgba afa to see onye na-awa ụzọ somebody who came to lead his people out of darkness simple because aha abịa ka a na-ekwu we abịa aha abịa aha your mind should go to the abịa not ama go to abịa what is abịa what is abịa ọ ihe ọbụla ihe ọbụla akpọcha ya god ihe ọbụla wụrụ anyị god god god god the concept is there but o nwere position there is a work of position ọ na-eme o nweghị ebe ị ga-aga n'ala igbo today ebe ahụ na-akpọ abịa ma the name is ubinokpabi ebe ụnụ na-akpọ chukwu abịa ma na-arọ chukwu isi bi n'okpe abịa which is leta name chukwu Abịama. there is no place in Igbo land na-akpọ chukwu Abịama. nowhere also that place that place aha that is that is abịa the letter name it chukwu Abịama during slavery ka e wee rụọ ndị mmadụ white this is abịama is part of because here correspondent is principle of correspondent because ama must come ama must bifil mara ihe anyị na-ekwu na ama ga-agbarịrị ama must come to you ama ga-abịa ama bịazie n'isi gị then you have the knowledge to distribute I must come ịgba afa you must gbala afa all this thing ka emere pụtụrụ into if it's a, a, a society to live chukwu abịama is our god chukwu abịama is your god amadioha is your god not chukwu abịama chukwu abịa ngụnwa ah, ọ ngụnwa ngụnwa ga-agba dị afa so ngụnwa kwesịrị represent the abịama you have to represent abịama physically because ị nidiri ịgba afa na ọnwụ ngụnwa nidiri you need to meditate ọnwụ ngụnwa nidiri meditate to connect to amadioha ọwụzie na chukwu abịa ma wụzie your oh god that, means itinye nenu nne <laughs> isi ozi n'ihe a na-eme ịghọtara chukwu bụ atomic nọmba one yes of course ọ dị powerful ọnwụ nyanwa ume a na-eku eku this air a na-eku eku ọnya chukwu air a na-eku eku wind god nyanwa ike ihe a na-eku eku ịghọtara so but ihe ndị ụka ji wee wepụ bikos ndị ụka mana ha wepụ the lọ jikọrọ ụlọ ọnụ uwe ghasala so ha wepụrụ dị amadioha nye gị chukwu onweghị onye sị na chukwu adịghị mma o na-ekpe ntị because igbo nwere different gods but amadioha bring these gods into one amadioha wu zero which bring this god into one body if you separate them inwe nsogbu na you have a problem so chukwu na chineke wụkwana gịnị ka ihe wu chukwu na gịnị wu chineke gwa difference between chukwu and chineke kedu ihe bụ ogwugwu everywhere arụsị chukwu nke chukwu nka eh, aja ana asị gị chukwu oke abịa ma asị gị ogwugwu asị gị ụra asị asị gị arọbi na agụ asị gị nna nwanne eh, ọ bụ ụkwụ a ka ebele ga-eje je ọma ahịa biko ọ ụkwụ a ka ebele ga-eje eje ọma ahịa how can you be survive like this nwanne there is only one god there is only one there is only one god my people why are we so ignorant why are we so ignorant sọsọ ofu chukwu ka enwere enweghị ọzọ sọsọ ofu chukwu ka enwere enweghị ọzọ ya wụ body pass ka a na-ekwu maka ya sọsọ ofu chineke ka enwere enweghị ọzọ sọsọ ofu owuwu ka enwere enweghị ọzọ sọsọ ofu ụra asị ka enwere enweghị ọzọ all these things bringing them together is amadioha you cannot begin to call them differently it will not work as an igwebike igwebike sọsọ ofu abịa chukwu abịa maka e nwere enweghị ọzọ so bring them together all together it gives you amadi ọha that is the mind of the people that is the head amadi is the prince nwa amadi amadi bụ prince because ị na-akpọ ha different differently eh, ife anyị kpọọ chukwu onye ka akpọ chineke ee eh, nọ nta akpọ chukwu abịama nna nwanne how can the land be given to you with this kind of mindset unu ama na chukwu bụ ike unu amaghana ha chi bụ ike unu amaghana igwe bụ ike ị na-ama na igwe bụ ike eh? if you call different gods in your land it will not work it can never work and it, will, it has never work on work be so ihe nnachi ịgwa ụnụ bụ na what are the differences ọwụwa about ma enwere chukwu ma enweghị chukwu ọwụwa about ma enwere abịa ma ma e enweghị abịa ma ọwụwa about ma enwere chineke ma enweghị chineke all those things they are but are otu isi nwee aka ị nwere aka aka means akara aka means direction aka means direction for the body aka means direction that's why japa akara aka so in the natural force aka bụ ama in natural force aka represent ama akara direction so all these things in human form anya nwere ihe ọ bụ in natural form anya represent we make it as god ntị ị na-akpọ ya ntị mana in natural form ntị can be god mana ọbụghị worshiping those things is like worshiping idol that is why nwanne you are not developing an inch ị gaghị asị m na ị gaghị asị m na ịkpọ asị nwanne you are not making progress you are not making any progress you are not making any progress in your land not politically not educationally not market in not any which way go to your land is like dot being you can only give what you have your environment is the replication of your mind if your environment is not what ị gaa na village unu if you go to your village your mother or your father will tell you don't go out the criminals the, eh, eh, eh, the, the, the, the evil people the kidnappers or the society a ah, ọwụ this kind place ị ka na-akpọ sinsi chukwu abịa ma ị ka na-akpọ chineke ị ka na-akpọ chukwu all these things still happen but remember remember in the ancient days if they say amadioha onye ọbụla ga-agba ọsọ everybody will run away go inside their, inside their, their bed and hide because that is where the general force life. o nweghị onye akpịrị ju ya n'ọnụ ya agbụpụ ya sọsọ ndị isi ojii ka akpịrị ju ya n'ọnụ ha agbụpụ why are we so scared about truth amadioha is nothing but truth amadi amadi amadi there is evidence what you see is the replication of what you don't see that's why ama the ọha ji wee bụrụ the husband of ala because ala is what you don see amadioha is what you don see so use what you have to get what you want use what you see to know what you don see that is why eji wee nwee ala as God goddess because his secret they want to reveal to you they only want to reveal a secret to you there but onye nkịtị anakwa na aghọta ihe a na-akọ onye nkịtị anaghị aghọta ihe a na-akọ na that is why anyị si na ana Igbo n'ala Igbo we have anyị nidiri ụlọ nsọ ala anyị ebe anyị na-agbasa ozi ọma anyị in a daily basis we teach teach teach until this thing sings in only one God and that one is Amadioha only who we know no other God nwanne kwechiri ike ọ sị gị Jizọs isi ya thank you very much may Jesus bless you amen blessed me amadioha ọ sị gị ala isi ala bless you me amadioha ọ sị gị yawe isi ya very good luck ala bless you ah, ah, ah, yawe bless you me amadioha i know that is only when the revelation will begin to manifest in you nwanne don get double mind a sị na ihe onye bụ na mmadụ ka ọ na-abụ na mmụọ nwanne ihe onye bụ na mmadụ ka ọ na-abụ na mmụọ put her first everything shall be added don't be afraid atụnụjọ don't be afraid of death don't be afraid of anything achọ nna m si m ebulu ụzọ achọ onye chọọ ma ọ dịrị ya kwụsị m akpala agwa eje ebe mmụọ nke mmụọ na-eme dịrị mmụọ achọ n'okwu but get ready to defend yourself anytime anywhere any moment anytime anywhere any moment achọrọ mana mmadụ chọọ gị nwanne buso ya agha buso ya agha amadioha is the god of thunder and light chaos and order fight those who fight you and be at peace with those who is at peace with you don't judge based on them say them say witness be a witness because amadioha is witness be a witness witness it so that if you revenge you will not have any blame if you retaliate no blame asịkwara na asị then say then say no don't believe then say then say unless you witness and don't ever testify unless you were called unless you were called you act as a security then you can testify if not no don doubt that is the law of life that is law of life ị na judge ihe ị na-ama ahụ that's why they say who are you to judge do you know what happened no why you judge ka ihe na judge ihe ị na-amaghị nwanne pụta die ka anyị soro nu our own way go let us follow our way enweghị onye ịma nsogbu ya my friend you don't know enweghị onye ịma his own problem people are just shouting shouting shouting shouting because they have a desire and this desire ha menweghị accomplish they begin to cry why ka ndị igbo si ka ihe mmadụ na-ekowere akpa ya ebe aka ya na-anaghị eru you create a desire and you, now you cannot get to your desire you begin to cry ndị ugwu aka ha ndị Igbo eriju afọ ndị ugwu aka ha ndị Igbo eriju afọ ndị ugwu one ka ifu na-ebe akwa na agụụ na agụ ndị ugwu one ka ifu na-ebe akwa na agụụ na agụụ ha I don't know ha mere onye Igbo nwekwara ụlọ enu nweta ụlọ enu nwee ihe niile o jee na Thailand jee ibu ahịa ntụ ejide ha adị ma ya ikpe ọnwụ gbuo ya isi man nwee shop na main market nwee shop na alaba kedụzi ihe gburu the problem dị dịsị ga e eburu eburu aha jewe Thailand jụọ ma jụọ ma onye ifugo ya desire ịtụrụ akwụkwọ m ga-akwụ ọgwụ ụgwọ were na ego abaa n'urunu iwere ebe ofu okiri tụọ nke ọzọ mụ ga-ewetazi ha ego ịchọwa dibia dibịa enwere m ugwu nji n'ọrụ gwọrọ m ọgwụ dibịa nara gị 300,000 ijikpa ego mụgwọ ahụ kwụbekwa ụgwọ na gị 300,000 ọ 200,000 ije biri mmadụ 200,000 nwee hope na mụgwụ ga-akwụ were 200,000 wee jee gbuo ehi chụọ aja ọnwụ na mụgwọ ahụ akwụ ọzọ ụgwa nkọ ọkwa ijido onye ahụ kpọ gị na foonu esi ya nwanne ọ maka tụreta ntakịrị ihe m nsogbu mgbe nna ọfụma nkọ ihe mgbe ihe ọ ihe gịnị akpara ihe ọ bụ ihe gịnị akpara mgbe ị na ọfụma mgbe ị na ọfụma o mgbe ọ nara gị ego kwa gị na-akpọ ya na-egonye ya ihe na-eme ya mba o nwere mgbe ọ sị gị binye ya ego nọ? mana nkịta ibiri ego ibiri ego ihe mere ibiri ego ebiri o nweghị mgbe ọ kpọọ sị gị na aka ụnụ jegụọ mmanya eh? ejeghe nnụnụ nnụnụ bata nnụnụ ji ahịa bata butere gị akpa ahịa 100 akpa ahịa 20 akpa ahịa 50 ego nọ na Lagos go nọ ebe nwa go nọ ebe nwa ruchie obere oge ego agwụ ịchọwakwa ego iji atụ nnụnụ ọzọ efe ijebiriwe ego ọ oge iresi ụlọ nwa na ịzụ iresi ya were egbe ofe oge iwe na-ewezi gị na iresi ụlọ ewerekwa ya tụọ nnụnụ ọzọ nnụnụ ị gbara aka lọ gbara aka nwaanyị ijighizi ego nnụnụ ijighi ahịa ijighi high blood pressure gagharịa blood pressure gagharịa isi na-achụ ego obere oge nwoke nọkọta ebe ọ na-agba egwu na klọb ọ asị na ndị vileji akọ ya ọgwụ nwanne enwe ihe a blood pressure enweghị ọgwụ akọrọ ya ọ ya ji aka ya bụrụ onwe hypertension onweghị onye mere ya ya ji aka ya bụrụ onwe ọgbara mgbali elu onweghị onye mere ya nitere nwanne a na-akụ ọgaranya akụ a na-awa ụzọ awa agwago m ụnụ anyị nwa ebe ahụ ndị nsọ ala Igbo anyị na-eje ala nsọ 1000 anyị ga-ebido na 1000 people a village akụkwaya ya land build it Amadioha is foundation ị na-abatago that place ị ga-afụ ya na the center big gate esi abata ala nsọ ka ị mara amara anyị ga-eme ya anyị Igbo that is our destination so ụmụazị anyị onye ọbụla bụ onye memba anyị a free house anyị ga-eji aka anyị rụọrọ the whole memba anyị free bungalow all go two rooms and parlour all the whole young youth to participate na this famine all of them will have free house and ha ga-enwe ọrụ guarantee because demand is the thing demand create market not all the way around so ndị agha nọ na fama aha ga-ebido rụbazie that place all di whole ihe anyị na-emepụta there we process them and distribute them to market na anyị create go market that place simple nwee demand 1000 people demand then 1000 people create the market within this days this thing anyị ga-eme replicate across Igbo land this is how you build from scratch ụjọsi ha aka ọ na-egwu uchisi mmadụ ntị and this thing na-agwa gị ị gaghị emenwu ya out of wishful thinking ị gaghị emenwu ya out of wishful thinking this is a practical method of life foundation amadioha ewu ndị nsọ ala the holy of holies o ruoro gị bata ọkwa na oruhuru gị nwanne nyanyefe egbụghị gị don brought me to this life and the man right tell me how to live or what to live ana m asụ igbo ka isi asụ igbo i know the meanings so if you define your own meanings for yourself ọ dịara gị mma this is the way i understand my ancestor live mụnwa ụnọ nso abụ m nwa ezike my grandmother nwa ezike nna ya bụ ezike my grandfather bụ eze ala marazie waya sị marazie ihe m ji ekwu ihe m na so ọwụ because amụghị m ya amụ ihe awụ born in so nna na-agwa gị all those things I know their meanings because ọwụ ihe m born in so the spirit nọ m n'ime wụ nke ndị izizi ahụ ndị izizi ahụ those people who lay the first foundation ọwụrụ the corrupt one ọwụ ndị lere the first foundation ọwụrụ the corrupt one ọwụ ihe anyị bịara to restore and the memory running in me is the memory of these people that is why anyị ji wee kwuo na anyị ga-aga in separate nwanne look let me tell you something in your village you can never ever be comfortable living there ị gaghị adịnwu comfortable living there ịma why nkwa gaka ngosi ebe gada ịnọdụ na amerịka ọnọdụ na because once you ịpụrụ from somewhere note aka ịnaha another place or ịnaha another place every day by day then you develop a different spirit na village unu enwere ka village na-adị onye ọbụla bikọrọ ọnụ ebe ahụ and nge nwa na onwe gị pụọ na now for for different life ịbatazie na that village unu ahụ ị gaghị adịzi comfortable to live there and echi ịgba fence enwere ebe ị ga-echi ịgba fence ụta ndị poor people unu na your village not be, be, be house uh, uh, uh, that is next to your house ọ dị ha ga-asị na because ọ kpata na ego ọ chọzụ ka ọ were fensị gbachie ebe anyị bi mgbe ahụ ọ dị ka ewu onye na-emegbu ụmụ ogbenye and the day comfortable living here your friends cannot come you will be free ịgotago ị chọrọ ibi free life ị wara ntị a ga enyi jegoro ha n'ebe ọzọ rụzie ụlọ ebe ọzọ na-abụzighị from your own kindred most of people today ọ ihe ha mere ha ga-egoro anyị ebe ọzọ rụzie ụlọ ebe ahụ abụzi dị akendred anada place bụ ihe ha biko ọ chọrọ ịdị kọmfọtebụl ọrụ gochazie ọgba ya fensị gbachie ya ịfụrụ ihe o mere datin ma o mere onwe ya isolate o mere onwe ya isolate bikos ebe ahụ obi na obi elon mbọsi obi si ebe ahụ pụọ bifo na-abata ụlọ ahụ eruo ahịhịa nobody visited onweghị onye ga-ebido Pennywise pan foolish ọ bụrụ na nke nke nke that is kindred man ọ gaghị adị secure because all those poor people be around him ha ezughị ya ochi ha akọ ya ọgwụ ha ezughị ya ochi ha akọ ya ọgwụ because ọ nọ ọfụma and onwe privacy and onweghị security so anyị ga-ebido develop a mind of a new system of living so that ndị be anyị bi England bi America be outside develop go higher mind of self ga-eme nwa abịa n'ala igbo enwere ebe a ga-abịa n'ala igbo biri comfortable in their own house with people ha resonate with the like minds ọ ga-eme pụta na be gị otu a esi gị gaa na be nso 24 hours ịpụta move gaa na be nọ nso nọ nso na ọdụ na ba na-aṅụ mmanya inside a society of like mind this is common sense ke ihe mere ya anaghị eche uche this is common sense ọ ka mma karịa ịpụta n'ihu ya mm, mm, ịpụta na square mita jejegoro ịpụta na square mita jos na-ekwe ya bi vileji unu gaa na jos wan vileji jegoro anị na ahụkụ ya igoro anị gbachi onwe gị ịgbachi onwe gị ịgbachiri di ya ịpụọ mbọtị na Europe enwere ike ndị ochie bịa di ya zuo ochie nwe onye ga-ama ọ dịho property gị na ihe debere ebe ha bụkọ ha niile nobody we yes na ha gụkpọrọ ya nwe onye ga-ama because ịgbachiri ụzọ were ka ite na ka mmadụ gara ije di ya ịchọkwa ọ bụrụ na ịchọ iwere malam malam malam Hausa Fulani debe dị for security ọlọ ndị na-eri ego ehe na nọrọ ebe a mụọrọ gị ụmụazị ụmụazị seven na your house ọ bụrụzie ozi onye Hausa bi n'ụlọ gị iji 50 million naira rụọ ụlọ wee tinye malam n'ime nwanne ihe akọ na uche 50 million ka eji rụọ ụlọ tinye malam malam bizi na bekee na odibo 5 na-akụ ị na-ama ya tren erie masị ya tren mala ma erie so the only way nwanne nwa ụbụrụ ụbụrụ we created this idea out of amadioha out of amadioha we created idea so the best thing wu ndị niile kwere na we are raising them anyị ruha 1000 nwanne anyị ga-eji aka anyị rụọ the bricks na anyị nọ na the process of this bricks manifestation now anyị mesịa the bricks anyị abịazie jezie na the land with this our men I train they will go there ha gazie that place ha ebidozie all of them each one of them free house anụnye ha nwaanyị that place so ha mụọrọ anyị ụmụazị ụmụazị ha ga-amụrụ anyị ebe ahụ ga-awụzi future ndị ga-ebi na the house in 50 years to come all those people ga-cover up this old area because old area oh, these people are migrating ha na-apụ apụ nwere ihe ha mere because this operation will continue about the economic strangulation this economic strangulation will continue until our boys are migrate so so ndị ga-afọ afọ na igbo land ndị a anyị ga-etinye na new land because anyị ga hook up with something doing at least basic agriculture nka na ụzụ at least na-eri nri na-aga ezigbo school school nte ala igbo ka ha mara about igbo culture n'ime mmụọ na eziokwu ọ nke igbo 1900 ka ha wuru igbo igbo 1900 ka ha wuru igbo nwanne ndị a na-esi a ga-asị igbo a na-asị igbo a na-asị igbo nwanne ya abụrụ ebe, abịrịbe eberebe yusi igbo gaa sụba anyị nwana nwa bụ ndị nsọ ala ga-enwe igbo kos ịghọtago onye agha ma asụ igbo ọfụma dị na ya enye the content and the concept We a na-akọ anyị enye gị ị na-asụ igbo ọfụma ime perfect igbo so no problem we employ you and give you the content and the concept wee mebe ibebe iwerezie ya kụzibere ndị mmadụ igbo ahụ ịma ọwụ nke a na-akọ na ntịara igbo gịnị na-akọ igbo gịnị ka ha na-akọ dị ọwụ na language ka information dị na language every information ọbụla na-ekwu ekwu n'ụwa na language ka ọ dị so ọwụ na ịghọtaghị ya ma na enweghị enwe enwetaghị ya na-akọ anyị abịaghị ebe a just to do nwanne ọwụ we anyị bịara anyị bịara for a new thing to take Igbo one step ahead to take Igbo one step ahead ọ bụghị this one anyị nọ we are not going back we are the ancestors we are moving forward anyị anaghị aga n'azụ we are not going back enwe ndị na-asị we are going back to our ancestors you going back we are not going back we are going forward we are transit we are the will to carry on the ancestors dream anyị wụ the will to fulfill the dream of the ancestors oyi ha anyị bụ anyị abụghị ndị ndị nkịtị ndị nkịtị na ahịa ya ancestors way ancestors way which one is your way ancestors ka ekwere your way na which one is your way ancestors way which one is your way you are not proud of yourself to make a way for yourself when there is no way make a way for yourself when there is no way mba na-akọtu nwanne anyị anaghị akọtu anyị nwawo ndị nsọ ala igbo anyị nwekwere na amadioha pump and play ma n'ụtụtụ ma n'ehihie ma n'abalị whatever you call me bacho don't care call us religious bigots we don't care ihe anyị ma na we are the one ọ anyị ma ndị ala igbo ga-eru aka asị na onye fere eze ka eze na-eru onye fere eze ka eze na-eru anyị maka eze ga-eru aka ọ bụghị gịnwa yes bikos ịma ihe too much onye amamihe amaka m ihe n'ọzọ ụbụrụ amaka m ihe n'ọzọ ụbụrụ we know everything ah yes yes ịma ah, ihe you know everything we don't know anyị wu fools we are fools and stupid yes but amadi ha ka anyị ma fools nka na ụzụ ka anyị ma fools nsọ ala ka anyị ma fools anyị na-eje ala nsọ fools na-eje ala nsọ na ndị iberibe na-eje ala nsọ emesịa ndị ndị amaka m ihe na ọzọ obodo abịa bịa dị ebe gọvanị anyị ahụkwa ebe ahụ ịbịa ebe aha gọọ anyị achụpụ gị anyị mesịa anyị ga-agwa ndị vileji aha si ha ndị abịa ịgọ anyị ebe a kpọọrọ ha milions of naira ka ha gbafuo bikos afụwa na ebe aha na na bumuzi na ha abịa gọba anyị ofu onye bịa ogokọrọ anyị niile mmago ndị ndị ndị fọmfoju akpa ndị ego mbute ndị ego mbute hafụ ha na na ihe a na-eme na aga aga na ha agbara bịawa mgbe aha enye ha kọndishọn aha mgbe anyị na-eti mkpu n'ọzara ka ebe unu nọ mgbe anyị na-eti mkpu n'ọzara where we are you na anyị arụsịgo ọrụ ndị ori nke arụrụ arụ ha abịana ka ha bịagoro anyị ha ji ego anyị ha nwanne anyị eleghị faụndeshọn a na ego ebe anyị lere amamihe ama faụndeshọn ahụ na ama ka ọ dị na amamihe wisdom and knowledge not money keep your money for yourself onwe ya anyị ji eme and anyị ga-enwe bụ each and every one of us we have this own plot of land one onye ọbụla ga-enwe anyị nke gị 1000 plot 1000 people ya eji your own paper n'aka gị our work is to develop the place according to our own unified nsọala test the industry will be individually represented it's proposal inwe ego grow your own share your own percentage ihe anyị ji oge eme we don't need your money here so don't bring ejikwana eh, that nonsense eji m ego eji m ego bịa jide ye taa ya ata jiri onwe gị nwe ya jiri eat it yourself ọnwụ na ị ga-ata ji ego i were esuo nri rie since ị nwere ji ego Nigeria nwere too much money they are selling oil every day by day nwere ihe ha ji emepụta common electricity enwe eh, ịnọsin na-arụ moto mana onweghị ụzọ moto si agba na nnewi ịnọsin na-arụ moto na nnewi enweghị ụzọ moto si agba na nnewi aba ọjị ụzọ kanụ ọjị ụzọ kanụ bụ onye onye abịa ọ si ya awụ ọtụrụ millions of naira ọjị ụzọ kalụ ụzọ ọdịnaba ụzọ ụzọ afa nna ya wụ ụzọ ụzọ ọdịnaba ọjị ụzọ kalụ ụzọ ọdịnaba ajụ ka m na-ajụ eh? dia all the whole their money their money dia a na-awa anya n'eko eji ego eji ego eji nwanne ihe iji pepa kodo onye declare the value of this money imf set the value that means enwere ihe iji pepa ka iji yes because ị nwere value nwere common sense iche na ego ya eme gị nwe value ya wụ na nwanne ị nwesịa dị ego go to england ịma tren go to england banye tren ịba taxi you go to america ịba taxi bịa spain ịba taxi ịga nigeria iburu 520 cars na escort odoga ya na ọsara nkịtị ka ịnọ ndị nwa na onwe gị we know na ọsara nkịtị ka ịnọ kpọrọ ndị eke 100 eke 47 na onye ọbụla ịga british disemman disemman na-ama tren eh? ka ezi ihe mere ịkpọ ha ndị moto na ka ị mara ma ndị british ekweghị mere nonsens na-akọtu ụmụ ibe we need change anyị need change so the change has begun amadioha is the foundation anyị bụ ndị nsọ ala nothing more nothing else and n'ala igbo we must preach this gospel from a to z from beginning to the end from beginning to the end anyị ga-eme amamihe ka ị na nid ọwụghị akwụkwọ bred akwụkwọ bred dị mma nọ n'ihe nid you need knowledge ọ bụrụ na ị nweghị knowledge that akwụkwọ bred is useless only knowledge can make you use utilize the akwụkwọ bred ọ ga-abụ nwụọ the akwụkwọ bred continue ọnwụ na enwere ihe ma nwanne ịnwụọ akwụkwọ bred ga-eklozu ịnwụ ha na akwụkwọ bred vanish eze ego ya gwara m osi anyị eze ego will bear me witness ọkpọba ha afa Charlie Million Charlie Rolls Royce Poli Pontiac Polycarp Morgan Omeroha na Iteransa Claudio Analesio Innocent Ọnụọha ndị mba anọ ụmụnna bụ ndị pụrụ n'anya ka ọ Claudio Analesio na ụmụna eh? ọmkpọba ha do best chinedu okoye ọdịna nwa n'ọka etiti where are they too much money too much money ka ebe ha nọ nwanne inwe akọ na uche ịkụ ọgaranya ọmịa mkpụrụ onweghị mgbe ọgaranya enweghị deti ọgaranya enweghị deti a na-ajụ ọgaranya na nwa a na-aba ọgaranya na nwa na-aba ọgaranya na nka mana the most important thing bụ ka si ọgaranya mịa mkpụrụ na ọdụ ka ọ na ọdụ ụụ nke abata nwa eji ego akwụ ịrụsịa ọ dị ihe manshọn gị aha niile na-eru ahịhịa gaa n'ihi ala na gaa na ụzọ akwa n'ihi ala ịdazi akwa that kind house by this time now that kind house this time that house rụtụrụ billions of dollars because it's a, estate on its own yes ofu osisi anaghị eme ọhịa ofu osisi anaghị eme a na-agwa unu maka ntọala ndozi ọdịnala ndị mmadụ anaghị aghọta ọnwụ na onye ndozi ọdịnala ego ahụ west wee rụọ da haus aka m eji na ego vileji ndị mmadụ ebiri di otu ọ nwụrụ na the memory akpụọ ya ebe ahụ kpụọ ya n'ime the village enwere ikesa sị kpụọ ya na gate there but that village estate still remain because all of us ndị nsọ ala bi na the estate ọ gaghị eje west ere aka mon si ya na gịnị ka ị na-arụ ọkwasọghị ya ebi ka Michael Jackson rụsịrị the whole Wonderland kedu onye bịa Michael Jackson anwụọna ndị Amerịka wekọrọ Wonderland nara ego kedu onye bie ka onye bi na ndịda wonderland ya nobody even nwaanyị ya bikọ datin buru ibu na nwunye gị ụjọ ahịa egwu nwunye gị biri di bikos nwunye gị nọmba wan ọ ga-asị ka ị ka isi wee nweta ka anyị o nwere ike ọrụzie onye ụka ndị nje eje <laughs> onye ụka ọ ga-asị na ego ha arụ emeela ọ onye ụka ọ ga-asị ọ ego ọ gaghị gazizi haus ege ọ gaghị akpọzi onwe ya agada the house again that's all case close because ị nwetara ego nwunye gị na-anweghị ike kọwanwu anaghị a na-ekwu enwe ọnwụ nwuju ka onye ga-akọnvinsi nwu that lady na-egwe ha ọgwụ ego ka onye ga-akọnvinsi nwe ndị ụka ndị ụka ka ihe nwere ike ịgwa nwaanyị a kịta ka ọ bịa na that house biri ọ gaghị abịa di ya ebi ọ gaghị abịa nwụ di ya ebiri obidi aghụghọ that's why enwe onye eze ego nụrụ nwaanyị mụọ ụmụ nwaanyị ụna aha ji wee na-eru ahịhịa dị ya why because ihe a na-agwa ụlọ bụ a living experience ọ gaghị ebido ya kee nke ọzọ nke onye ọkụzụ ha na-akpọzi joneb john nebolisa joneb holiday in n'ọkụzụ joneb n'ọkụzụ holiday in ebe anyị ga na-ayọli ndụ ego anụnwa bụ ego a ga-eji wee rụọ ọwụ na anyị nwee ihe na-agwa ụnụ this project anyị nwee ya 5 or 6 n'ala Igbo I tell you Dubai agaghị afọ ala Igbo anya Dubai agaghị afọ ala Igbo anya mana dis people ga-ewere ego ga west ya just like that odo oge anya na amamihe bụ the best ọ bụrụ ego ọ bụrụ akwụkwọ bred a amamihe ka anyị ndị agha ị na-agba ha asọmpi na osi ebe a bụ osi ebe a bụ aya ka ihe na-akọ dị ihe a nwanne mba nsogbu adịghị ihe anyị na-akọ mbọsị nta anyị chụọ na were nchi mbọsị nta bikos anyị dị ka mgbe ndị mmadụ gbara m hie ahụrụ m onye ọfụ nwanne ahụrụ m onye ọfụ na pipụl n'obi ịghọtago ịgba ha na-ekwu na pipụl n'omi ha gbasi nsi right from time ihe ji ha jara ha sị ka ha nyekwe ma ọ kadọkwa dị ya ọ ya ọ na-ekwe ntị na ọ ga-ekwe sinsi ma mgbe anyị bidoro mgbe anyị bidoro biafra movement njekwa dị ihe aka nna agwa ha dị ha chụba m ọsọ ntị a nwanne ọkwa ebe a ka a na-eje ekporokwere m akwụkwọ amadioha ya agbara m aga ndị otu anyị ekporokwere m akwụkwọ kporokwe bịakwa dị esi ha nwanne nekwa ụzọ ebe a ga-eje ebe ọ na-eje ụzọ adịba ihe nekwa ebe anyị ga-esi asị mba ọhụghị ebe ahụ so nsogbu adị I have done my own aka m dị ọcha nekwa ebe anyị ga-esi asị mba si ntụwa dị anaba m that is the case after four years after four years nwanne anọkwa m ebe a na-enyogbe anya ka m na-ele nna m si m nna ka m na-esi na-ele ụlọ anya nna anya ka m da na-ele ụlọ ọkwụ ntị ọwa amadịọha anyị mana onwe anyị si ọwa amadịọha anyị nwawo ndị igbo nweghị ihe ọzọ ịghọtago ụmụ amadioha ka anyị bụ igbo ahụ anyị na-ekwu okwu ewu dị primordial and na-enwegwu anaghị eje azụ and ebe anyị na-eje to build a home anyị anaghị azọrọ gị anything with you we will buy with our money anyị ga-eji ego anyị goro anị rụọ onye ka anyị si wee chọọ na ana igbo na middle of nowhere middle of nowhere anyị nọdụ ebe ahụ ndị kidnap bịazie ha tụtụrụ anyị n'ochi ha bịa kidnap anyị ha bịazie kidnap anyị na ịma ha nọ those places ụnụ hapụrụ empty na-ebute ndị ochi ọkwụnụ na-asị na ha na-akpọ ha na forest na ondo ebe ahụ ka ndị fulani naziri turn white or military camp mbe abandon your places abandon them but ụwọ ndị ịbata village ụnụ isi ka ị na na village ụnụ iru ebe ahụ ọrụ ndị fulani ka ị ga-afụ na ya anya edo nsogbu adịghị ndị ga na vileji iruo dị ozugbo ị na-eti isi n'ụlọ ụlọ sị ọ ga asala mmala eku isi gịnị gịnị ka ị na-eku ihe nwa ka ekwere ebe ife anyị na okeke nọ ọsịghị ka ọsịghị ọga sidam sidam sitam for grand sitam for dan isi ya na ihe awụ ụlọ gị ọsịghị ka anyị bụrụ ụba nka ụlọ gịnị sịghị bụrụ ụba nka ah, this na my house ana m agba ụlọ eziokwu ịlarụ ụra ya gị ihe ị ga-afụ ebe Ibrahim Mohammed anya edo gị ha na vileji na asa akịga ese ma ya ị na-agwa anya siti ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma ka anyị jee mee ihe ọzọ na oge anyị eruo onye oge akpara akpa isi ka eji ebu ya anyị nwawa ụmụ Amadịọha Amadịọha ka anyị na-eso anyị ewu ndị nsọ ala ndị bịara idozi ọdịnala Igbo gwakwa ha echekwa nwe nne na nna ka gị I have family I have parents ọ bụghị ogunwa kwesịrị ịgbara ha ọsọ ha nwa should tell you why not jụọ ha why not ọ bụghị ikwere ka eme gị intimidate a ga-asị ha bụ oh, kristian jụọ ha kristian ọ bụ asụsụ igbo kristian ọ bụ asụsụ igbo eh nsị ọwụ ngonwa you are the one you should apologize to me not me on you ọ sị na eh, family ewu kristian family ewu kristian family ewu kristian family ọ gịnị nwanna awụ m onye kristian ahụ m onye amaala complete onye nsọ ala kọmpliti onye amaala onye nsọ ala doro anya amadioha ka anyị ma gwa ya to tell those people all ha should apologize to you not to you apologize them eh, my family or oh, christian family eh onye so hi hi eh. so what anyway ka anyị na-aga n'ubi ka na-aga ọwayọ ọwayọ ọ ụmụnwaanyị anyị ka ebere nna emere unu anapụgo ụmụnwaanyị anyị ike deprive ha any of their right of living even their parents were the worst the parents of our women make them powerless parents of our women make them powerless ha enwezighị right to decide ụmụnwaanyị anyị na ha ike ịpụta nwoke nle si dịsa ihe ahụ ihe chọrọ ime ya ma chọrọ ime gịnị ka ị na-akọ egbu ụdị ilu a na-egbu ya kpemkpemkpem egburu aka odo egbu aka odo achụ nwa ya ọsọ che ma ọ bụ enemi manụ ada ya nwaanyị ka o bu aka odo achụ maka gịnị ọ bụrụ ignorant ignorant ebuga anyị nwanne kpọrọ omume gị gafuo were new one nke ndị nsọ ala na-eweta nke ndị nsọ ala na-eweta nwanne anigbo. agaghị agbanarị nwe n'ọsọ agresively ọ bikos na anyị na-ekwu okwu okookwu adịrọ mma okookwu adịghị mma bikos ọwụ na ịchị hak a kọmputa you must hide your identity ịchị hak a kọmputa you must hide your identity so ị bịara ịhak kọmputa mmadụ ewere <laughs> identity gha na anwụ nwanne okwu a ka ebele jeje ahịa nwanne ọ bụghị okwu a ka ebele ga-ejeje ọmahịa nwanne anyị ma nsogbu anyị anyị mebe nsogbu anyị si Ọwụ na dị ọha izi foundation of 1967 ndị ugwu ebechabeghị akwa ihe mere ha final ọwụ na ọha were foundation of 1967 ndị ugwu ebesibeghị akwa na nke ha chicha pleti ka anyị merie ụza ndị na-amara ọchụgbu tigbo ha zọgbo ha ona ịnene ụmụazị ụmụazị na-eribeghị nri ejighị traụza ha ejighị akwa owunda ga fight si ndị ori a niile jụrụ ụwa niile that shall not happen again ụmụ ibe ọ dịghị mma a sị na agadi nwaanyị daa nda na akwụ agụọrọ ihe ọ bụla ọkpụ ọnụ anyị ma ndị iro anyị mana ka anyị kwadoro na akwado wee chekwube ndị iro anyị ka anyị kwado na akwado chekwube ndị iro anyị anyị ma ndị ha bụ anyị ma ndị ha bụ ọtụ kwado akwado onweghị ihe ọjọọ dị n'ime ịkwado akwado self defense aghụghọ njọ ịghọtago mana akwado akwado bụ ụta sị m na ọ ga-adịrị na mma ka anyị nabazie nwebe jisie na ike ebe ọ bụla onye na-eje ya were Amadioha buru ụzọ ihu ha ebe ahụ e flash yara Amadioha chaa ịgaa na igbo mitin na igbo ya mgbe nzọ ntị bifo ya pụọ ịgaa na igbo mitin ebe ọ bụla i na ahụ isi na asịtara ya destiny ịbata ha na-asị ikwu okwu ibinye esi ka otito dịrị Amadioha ọsọ mitin aha ụnụ aha ga-eghe oge in minute isi ha kwurugoro ọtọ ka anyị kena amadi ha ụnụ aha ga-eghe oge in one minute ha kwụrụ ọtọ ka ekene amadi ọha ọsọ ka a ga-eji wepụ na apụl edu ka ha niile nweghị nke obi ha dị ọcha <laughs> they cannot stand it ị ga-asị onye nke gịnị ka ọ chọrọ ịkọ anyị ọgwụ <laughs> a ga-asị onye ọbịara ịkọ anyị ọgwụ ka ọ gịnị nke nke ụka ga ekene amadi ọha odoge ahịa na ndị a ndị ahụ ndị ndị ndị pachipachi ndị pachipachi a na-eme igbo metiri a na-eme igbo metiri ebu 5 bụ henisi henisi bụ ahụ 5 bottles of henisi dị na tebụl igbo metiri 5 <laughs> bottles of henisi igbo metiri gwana ụmụ ihe henisi na igbo metiri mgbe rufe a na-emecha metiri mmanya na-egbu onye ọbụla nwanne ọgwụ a ka ebere ka e ejeji ọgwụ ahịa ejere metiri ndị mmadụ na anaghị arịa mmanya gburu ha naba otu a ka esi eme ihe nwa nwanne ọ bụghị otu a biko na ụnụ agụnyere m na ụdị ha ha tụọ ya biko esoghị m amagha m ihe ụnụ na-akọ ke nke mmadụ ije mitin mmanya gburu ya naba ihe e, e, e, na-esi e nwere nwa nga ya sịra anya ihe batara nwanne anyị gara ime nzukọ ihe gị bata mgbe emesịa emetị ikwube iche ịgba ya oge ịgba ya ogu na bụnụ ke nke babere ime nzukọ i mmanya mmanya ihe na-asị m na ngwa ahịa gị batara ngwa ahịa bata gị. gwana m nna ka ị ka anyị ga-esi apụpụ na conclusion here with this kind of thing enwere enwere e, e, henisi bido henisi ọwa afa ndị Igbo eh? henisi ọwụ mmanya ndị Igbo so ị na-achọ ịgwa na enweghị onye nwere ike ịrụnwu mmanya na n'ala Igbo na-edistributu to African shops na Europe na America so that ndị mmadụ enyere jeba na-egori ya eh? enweghị onye Igbo nwere ike ịrụnwu mmanya ọkwa ha na obodo Igbo nwere ike ịrụnwu mmanya na Afrịka a na-edistributu ya nwanne ọ na-adịsị nsọ ala ka ụnụ ga-ama ihe a na-akọ na nsọ ala anụnwa nna nna anyị harụrụ mmanya ọkụ mgbe ndị ochie nna nna anyị harụrụ mmanya ọkụ from wine from dis mmanya ọcha a na-esi mmanya ọcha sipute were esipụte mmanya ọkụ ọ mgbe anyị nwee new society na our new place ebe ahụ ka anyị ga-eme all experiment about this extraction of natural element oh dear the processes processed that is economy you must build your own economy ogori consume already only consume ya na consume a consume nwanne you need ijefa domestic consume distance you are okay ndị Igbo na-atụtụ ọma toothpick from China osi ọ rechara rie gbuo gbuo o riri 20 million naira na na na na toothpick ọ toothpick ka ị na-atụ ọ tụrụ ngaji from China ngaji tụrụ ngaji rie 20 million jizọs <laughs> is in control nwanne ha ya ekwu jizọs in control amadioha nọ in control iruo that place itinye ha let the glory and honor be to amadioha ekene dịrị amadioha ezi igwe gwa ya na ọha nwaba ezi igwe amadioha ezi igwe yanwa bụ chukwu igwe na-ekwuzi na chukwu as a separate entity amadioha bụ chukwu igwe amadioha chineke ọya bụ ihe niile aha onweghị onweghị no separate aka nwanne moto moto njini njini moto njini moto aha na aba aha kabretọ nọ na njini moto eh? hose pipe nọ na njini moto steering nọ na moto everything na moto mana ọ moto ka ị na-akpọ ya na ị na-eme iji ịkpọ moto esi esi esi steering moto eh? ị ga-asị moto ka nje buru moto m mana ijezi na moto aha, moto aha nwere siti nwee stiarin nwee spidometa nwee ihe niile nwaanyị na ị naghị akpọzi ka nje bụrụ stiarin moto m eh, na naghasị ka nje bụrụ taya moto m eh, kedu ihe a na-asị eh, nwanne ụlọ egwu mba gwa ha gwa ha gwa ya ọmọda my mother my mother na Facebook Facebook ike agwụgwọ ya na ogwugwu okwugide okwugide ike agwụ ya ọ maazị ihe ọ oge eme ọ soro kwụzie ihe a na-eme because if you cannot beat them join them ọ gwụgata gwụgata gwụgata si amama ka ihe na akọdịma ọkwa ihe unu dịrị m skuul ka mara ihe ee nụ ọkwụ nso na nke njem ka onye isi agwọ ihe mara ee ihe m chọrọ bụ ya own good and this is the way the truth and the life ike agwụgo ya because ọ mana nweghị nsị ama omi since m ji ekwu ihe anyị nụgara ka m kwuru ọ sị m nwa m anụbeghị ekwe m nsị a dị ka ihe na-ekwuzikwa ọsịwa ọ na-enweghị ike adịmụ jizọs na <laughs> ihe a ma ọ ma ike kwere ebe ka a ga-etinye ọsị nọ nso so ị na-achọ ịgwa m na ọsị hapụzie jizọs a? ntị a ma ọ ma onye ma ọsị so onweghị ebe nwere ike itinye na nwa ị ga-alapụtakwa m nọ ntị ị ga-alapụta ọ maka ndị chọọchị ekpesa na nwa gị na nsogbu adịghị ndị a na-ekwu ihe ọ fọrọ ha afọ one ka ha nwụọ ndị a na-ekwu ihe afọ one ka ọ fọrọ ha a ga-arapụta ya maka ndị ụka ndị ụka emesị na nwa ya na-efe ha apịrị apịa ọ ha nwe na-efe ha apịrị apịa ọbụ ha anyị nwa ọ ndị ụka na-efe ha apịrị apịa ọbụ ha anyị nwa so na atụ na egwu ọ dostins ihe akọmfrọt ha mgbe mgbe mgbe bido mebe ihe na mgbe izizi nna e nweta ụdị kind of hot e, na-achịrị chinye mmadụ njiri nnọwa ya na-eso ha si aka uru ụda na ọ bụkwa na otu a ọkwa na igbo ka anyị na-achọkọ isi adị mma nsị ha njụ ha si ya ma oh, ọ mio ana igbo ọ dị mma si ana igbo emebiene ọsị nwa m ihe ị na-ekwu bụ eziokwu mana ọ na-enweghị ike itinye jizọs nsị agbọtụkwa jizọs nọbụ ndị esi nsị na jizọs nọbụ ndị esi nsị ebe o jere sinsi ọnọdụ ya nwee ihe o mere ọsị mana nụ nso okwe mana ndị mmadụ ga-anụ na ihe ana ọgwe hụ dis bụ na-eje ụka bikọs ihe ndị mmadụ ga-ekwu ọwụwụ bikọs ọbụ na ha amaghị ihe ọma ọwụkwa na ha amagha na ihe anaghị awụ ọkụ na ihe ndị mmadụ ga-ekwu because na nwanne anyị kwesịrị ịtụga ihe ndị mmadụ ga-ekwu ihe ihere kwesịrị ị na-eme anyị na anyị na efechi ndị ọzọ ihere kwesịrị ị na-eme anyị na anyị na efechi ndị ọzọ yes mana anyị aghọtaghị anyị na-ata nke ọ dị wee si ya ma ọmịọwa amadịọha o amadịọha ma ọmịọwa amadịọha amadịọha the man of the people the man of the people onye isi ala onye isi ala man of the people ka anyị na anya ekene anyị na-enye ekene ịpụta n'ọnwụ ụtụtụ iven mụnụ ka na-ekwu iburu ụzọ kpebe ekpere ọ ka esi eme iji nwanne ịpụta n'ụtụtụ ọ na-ahụkwa ya ọ na-awụkwa nwanne ịpụta n'ọnwụ ụtụtụ iburu n'afọ amadioha amadioha anyị ekele gị n'ụbọchị nke taata ihe ọma niile nke e anyị na nke ka ya eme eme anyị si na ọ ga-adịrị gị na mma ikpekarịzie ya na ekpere nwa kpekarịa ya ọ gaghị enwezi ọnụ okwu oge eji asị gị bikos ha chena ịma ha na-eche ihe ha na-eme ha na-eche na enwere ihe ọjọọ anyị na-achọ ịplanụ anyị na-aplanụ evil against them ihe na-eche so this thing was something you should prove ọnwụ na iji ha akwụkwọ nwanne ụtụtụ mapụta anwụ na-acha ha na-emapụta si ekenekwa gị ga-amadị ọha hai anyanwụ nketa ịga ikpebe kpebe si na mama ihe ọbụla ị na-achọrọ ụbọchị nketa dị ga-enweta ọ ga-adịrị gị na mma iwe ezigbo nne iwe ezigbo nne otu ama m na ihe na-eme gị agba ha aka that is mmụọ ọjọọ jizọs kraịst a niile mmụọ ọjọọ ndị ụka netiri gị n'ime ọ ga-apụ n'aha aha ọha emem ọ na-akpọ gị ọ na-asị gị bụ isi a na ị na-abịa ijewara nchecha na-abata igoro ofu ihe ihe dị ofu ihe ịlaikiri wetara ya si amụma na ya bikọs otu ihe na aka mara ndị abụ ndị aka na nka um, ụbụrụ ha adịghị ka ọ dị ụbụrụ ha ihe maọbụ na ihe adịgo yustu n'ime ha ọ bụghị ihe a na-ewepụta na echi onwe ihe na-ewepụta na echi ọ bụ ihe dịgoro ha odogo ha n'ime isi tụọ ihe ga-eji nwayọ nwayọ and ị gaghị akọnfrọntụ ha nwanne onye ị gwasaghị ezinụlọ for nothing sake ihe a na-ekposakwa ezinụlọ na-ekposa di na nwunye so ị ga-eyi uzu your brain nọmba sis ọ bụrụ na ọ bụghị ya nwanne na akụkọ ka ihe abakwa na ezigbo akụkọ na agwa gị so ọ ka mma iji nwayọ otu a ntị gwa gị na so otu anụ nwa ha that the same ahụ isi wee ba ị ga-esi apụ ị gaghị adọpụta nwa onye ụka opposite side you must gwa ya na amadioha anụnwawo the way to worship n'ọkwa worship ka ha na ekwuo but nke ị na-emeziwu nke ọjọọ ya na-ekwe nke ọma ọkwa ka esi wejide anyị this is how they take us egbeghị mgbe ha bịara nnọọ tụfuo ihe anyị ji no ha bịara nnọọ chenjisie ụmụ ụmụ ụmụ ụmụ ihe dị agha ha agafu ihe ịghọtago so ịchọkwa ịkpọpụtakwa ha again kwa ihe yuzukwe the same level the same way ka ị ga-esikwa ike isi ogara wa ọgaghị apụ ọgaghị wọk ịbịa ha na confront ha si na religion no more religion ha ga-amapụ gị n'iwu iwu sef na the village ha ga-achụpụ gị from the village biko ha nwere nọmba nwere nọmba ha nwere nọmba a ga-abịa chụọ buru gị mapụ gị n'iwu na the village anya edo gị so but ị ga-eyuzikwe the same thing ekpere ekpere ekpere ekpere unu gbakọsi otu a niile unu ekpebe kpụba anyị gbakwutere gị chineke agbakwutere ngezi ya onye nwe m enweghị m chi ọzọ naanị gị o chi m echefukwala m agbakwutere m gị chineke agbakwutere m ngezi ya onye nwe m adịghị m chi ọzọ naanị gị o chi m echefukwala m onye agha na-akpọ gị onye ọjọọ ga-asị ụzọ asụ na wee mepụ unu nọ n'ebe unu gbakọrọ n'ọgbakọ unu na-ekwu ihe a onye agha kpọrọ gị onye ọjọọ ọ ga-esi azụ ụnụ wee pụ ọ gaghị abịazi but ọ because of na ị na-abịa the sentin aha ndị ụka gwara ha na iwe onye ọjọọ ị na-abịa asị onye ọjọọ that is why because ya a program running inside ya brain o ye program na running sizo ịbịa gbakọ onye ọjọọ ọ gbafuo ọfụgasị onye ọjọọ but ịbịa as a ife mara ihe na-eme n'usoro gị o soro gị yes ị gaghị ajọs comfort amadioha is god n'oyibo all the governance of government to govern the money all the ama you gotta go for, but for them is god for us is amadioha you gotta go because our own nwere ewe esi wee mee n'ala igbo ọ bụghị ka asi wee mee nke ha ka anyị si wee mee nke anyị so amaghị m ebe ha nọ wee nye ozu nke ha so agaghị m abụnwụ amaghị m ebe mmesi abụ mana nke amadioha ama m ebe mmesi abụ ya so ikpere ala ikpere ala bụ amadioha ikpere ala bụ amadioha akara aka ala bụ abịama bikos akara bụ akara akara the sign ịgba afa so that's why we use only one living god which is amadioha tell your mother tell your sister as long as na ha bụ ndị igbo ha chọkwa ịdị save to live in igbo land freely and better amadioha bicos amadioha bụ onye nwe the land that is the law that guides the land if not ndị ukwu na-abịa ha na-abịa and ha bịa amadioha kwụsịrị ndị gala amadioha stop gala people judge wes wute aṅụ aṅụ mosquito amadio has stop british with malaria amadio has stop igala soldiers from taking up enugu ah, igala erukwu enugu igala kọbara enugu agụleri ihe ha niile conquer it gbuo but amadio ha send ha mgbe these people bido invoke amadio ha amadio ha send aṅụ bees aṅụ gbagidere ndị igala aṅụ gbara igala soldiers gbafuo ha british o meha the sentiny mosquito malaria kill them all of them. ịghọtago so that is it onye efi na-enweghị ọdụdụ chie na-achụrụ ijiji ka eji n'oge chọba ego ji bifo chi ejie ihe ka nte na-anakwutekwe nte n'ụlọ ihe ka nte na-anakwutekwe nte n'ụlọ azụkwa m n'aka na ntị dịwara na mma